siri ndị Igbo supeshalụ olitọbụla dị n'anya n'ụwa onye ime kwuo obi ya tata Igbo na anyị nwere mfe ịbụrụ onye Igbo nwebe aṅụrị ndị fọma merụ gị eme onye abụrụ onye Igbo ọ na-ebe obodo obodo niile nọ n'ụwa na ndị Igbo nọ n'ime ya n'ụwa ụwa iruo n'esi ya dị ga-afụrụ n'oge Igbo e. iruo na ruo na ndị Igbo na-abịa iruo na Amerịka nọ bụ ndị Igbo nọ dị ya South America nabụ ndị Igbo n'ebe afọ na Scandinavia nabụ ndị Igbo juru dị ya ịgbarụrụ ọnwa anụ na-enu ụwa rere ya onye nwere anụ anyị bụ enyi na ha bụ enyi na bụ enyi obodo etigonu enwe Igbo enwe Igbo enwe ọha Igbo obodo so iji nwe mmalụ ga-atụwe mgbalụ tanti gị ọfụma ọkpachisigo nsụ nwa mbụ niile enwelụ na ego gọvanọ kọmpini kọmpini mma bụ ndị Igbo mere eme ịlụzienụ tata ọ bụ ndị Igbo mere eme Igbo so n'ife a na-eme n'elu ụwa njedebe njedebe egwu ka mụ na-etinye ebe ewo ewo na Naijiria nwere indipendensi tata ọ bụ ka imelia ọ bụzi ka ya amadiyo ọbụ onye ọnịchado nnamdio iwe ịchọba nne n'ụlọ akwụkwọ na ndị igbo nwere enwe ndị nwere ibe niile ochukwutela bụrụ ịga na-asụ Igbo ebelebe wee buo ogo nwanụ tibo kọpụkọ ife asụrụ n'oyibo ebelebe gburu e. anyị nwere mgbe naijiria na-enwe nsogbu na bankin sektọ ofe akpalima pụta na mmepe nụbadịo ọ ego ụmụ mmadụ ọ bụrụ ya wee gbaa na-eso chukwu machasi soludo iseselesi ebugọbọ nọ onyoma n'iso n'ife a na-eme bụ banki sektọ wee bụchi ntechi anya banki ụmụ mmadụ ahụrụ ya ụnọ na mana dieme na wale wa wa abịa na abaghị na nsali na ọ bụ ndị Igbo kacha asụ abịa na ndị Igbo nwere enwe na abaghị na nsali agbanyị ife a na-eme Igbo mmadụ na Naịjirịa, ndị Igbo ka na-asọba Igbo n'elu bata south east yeah. Checking point yo. igbo mara abụọ eme ndị igbo gbalụ festi e. igbo gbasiri ike igbo na ọrụ na-aga e the first indigenous car manufacturer na Nigeria n'ọgwụ ndị Igbo ya n'ọgwụ ndị Igbo ya ndị gbanye nwere ibe ala n'ụba ịnọsi ndị Igbo nwere enwe obodo ọfịfọ ma ọbịa wee kpọrọ nwanne ya igbo na-emebe obodo anyị so n'ibe a na-eme ọya wụchatị gị ọfụma aka ọlụ gị ofufe igbo fụrụ onwe ba n'anya mana olu na-ego ọ bụrụ nsogbu na ndị Igbo na-enwezi nsogbu ya bụ ife na-ewute m ya bụ ife na-ewere iwe enwe na-ese okwu Igbo ịbụrụ ya ọ bụrụ na enwe ịfụnanya ibe ga dị mma n'ụwa ụfọdụ ndị Igbo ga-abụfapụ ebe nwanne be a ga-esilachapịa ogologo ya wee tichie obido wee mama ya mma ọ bụ gị ife na-ewe m iwe onye nweta ntị gị ọfụma akọọlọ gị akụkọ gị n'ụlọ atịelu gị ịja gị ike ịfụnanya agbaga onye awụsa polisi kwụsị gị isi ọrụ ya awụsa ijebe onye yoruba kwụsị gị ọ. isi ọrụ ya yoruba ijebe mana onye igbo kwụsị gị n'elu ụwa isi ọrụ dị igbo ịtọrọ ife ọ eme gị ga-afụzi ntị gị igbo fọnọmụnụ n'anya igbo fọnọmụnụ n'anya ịfụnanya maka ịfụnanya maka ofe bara enwe m iwe ndị ezichere Abuja malụzie na Abuja batọba kpafa driver's license yo na ndị Igbo ka na-agba ịha gba ịlụzie n'ụlugwu awụsa ndị awụsa gbalịtabụ laịsensị ya ewugharịrị erigbu ebuo ife ego na-emezi ndị igbo igbo fụrụ ego na na-elu ụwa wee lie nne agbelebe egbulu eh. igbo fụrụ ọgwụ unu n'anya ịfụnanya maka ịfụnanya maka ụfọdụ na-akpọrọ nwanne fa wee gbalụ mbibi n'obodo oyibo asụsụ afafi eli ego ewere ego wee chibe echichi ọ ga-eji ọzọ pụrụ inye ego nke ụwa n'ime ga-ejekwa ọgwọ ọlabụ nwanne ya nwanne ya na-ata abụ ibe ego na-emezi anyị ndị Igbo ghara ụlọ ego okeọchị tọpụzi anyị nwere ime dị ka nwanne obi nwanne amaga ndị Igbo kasị eme nwanne n'elu ụwa azụ ya obodo niile nwelu nne na-enye nsogbu n'ala Igbo amụrụ e dike na mba amụrụ ibi ya my senior brother Chisatoni Chukwuo onweghị ihe karịrị Chineke hụrụ nke izizi na mba nọ na ihe mmekọ afọ n'ọdịjide prọfesọ Ebisi Nwojiakọ n'ala ulio Chisa kletus Wibeto Emeka na ya Edochie Innocent Chukwuma igwe chasụ eze udogụtali Rolls Royce orenji drugs n'aka ọkwa nnekwu mmadụ abụbụli gbawedeze na nke n'ọga m chifemeka nwoke mkpọ nwata na ya eze narụ m ọkpọle ọkpọle ọkpọle ọkpọle ya nki Adresi ndị ọba n'ime nashọnal antem ndị ụkọ niile sentụ ego na-efe efe n'elu onye ọcha kedu maka aka malụ na-ekwulọbịa niile penalụ na Mbaise penalụ na emekọti atọpụ transfọma ndị adị bụ nwa ibi ya bụ isi n'ịpọnụ e. prinseri adio ife n'ala ife ọkpakọrọ mmiri na-ezoro ala igwe edo akụkọ na obere mgbe na-ebe adụ mkpọ n'obodo ukwu ọdọ mperi ewuchife ọdụka ọnụ mkpọ eze ndị igbo na benesi nke n'elu maikon ọkụ onye egwu ya na-ada edo ọba tụrụ n'ọdị mma sakochukwu wee zu isi o akụnye nwata egwu na agụrụ odogwu Sakebi chukwu bụ obi agha ego ike ndị ụkọ eze ji akwatụ n'ọdịda na disko chifu chinedu okoye eze zuru yo didilo ya na ndị ise bịanara m chief nabi dopo igbobe ndị amerịma ei chief kesili ọkpara new age communication chief ekpogidi agụdị ndụ nwagị instigator na phd ọkwala ọzọ n'ịkpa dr domani records president general ọkị Luciano ji ngazi eri ụmụahịa onye gosa noit emesọtapụ dị ike obi skalari oke nwa Igbo na Mike King of Boys Enakubidi na mbọ Chifikendo Nyebu na ọnwa n'izoji Enachi Filoshof Ike Gwọlụ Bishop Nọzọ Okolo Aka ndị ofe ego Obiafọ dike n'Ọkịda Ifele na ego na Switzerland n'ezie anyị na ọkwa tupu onye nke na-ezebe oyi agba nna na-agba na n'ụga egwu enyi ihe ara ala eze ego na japan afọ ụmụ akalịsị akalịsị akalịsị akalịsị odogwu anyị gbagwo bịa na ndị igbo adị nwere igbo nwere ya nwa igbo bụ enyi ya august klọb f15 klọb g21 klọb exclusive royal eminent club Diamond Fitness Club isi obi ndị Igbo Foundation Club Great Ifedimma Friends Club Amuwo Dolphin General Fitness Club Pinnacle International Friends Club Royal Men of Class Koboko Family ndị Igbo nwere ebe respect chaka